bịa n'usekwu ndị Igbo ife a na-eri eri ife a na-ata ata ịma na ndị Igbo bụ ekweji ekweji ọ bụ ebe anọ ebe anọ ọ bụ ebe m na-aga ngwa soro usekwu ndị Igbo ebido ndị be anyị udo dịrị unu ekenekwa m unu kene chikere ụmụ igbo ana m asị unu nnọọ n'usekwu igbo n'ụbọchị taa ihe anyị ga-esiri unu n'usekwu igbo bụ ofe nsala ma ihe m ga-eji wee sie bụ azụ ndụ atụ akụgbue ụfọdụ nwekwara ike jiri anụ ụfọdụ nwere ike jiri anụ ọkụkọ na ihe ndị ọzọ mana ife m ga-eji wee siri unu ofe nsala taa bụ atụ akụgbue azụ na-egwugharị n'ime mmiri ka njekene ri afịa jee gote nyaba azụ ka m fụzie unu n'ime usekwu chelụkwa ana m abịa igbo ndị m ji eme ọnụ daalụkwa ekenekwa m unu ọzọ anyị ka nọkwa n'emume usekwu igbo nọn n'usekwu m dịka m gwara unu na mbụ na ife anyị ga-esiri unu taa bụ ofe nsala ofe nsala bụ ofe dị iche maka na ofe ndị ọzọ nwere ike ịdị lọkọlọkọ mana ofe nsala dị alọ alọ ọ bụ ofe dị iche ngwa nri anyị ga-eji wee si ya bụ ofe nsala ezugokwanụ ka m gụpụtazielu unu fancha n'otu n'otu nke mbụ bụ azụ akụ akụgbue ụfọdụ nwekwara ike jiri anụ ụfọdụ nwere ike jiri anụ ọkụkọ anụ ewu afọ anụ ụdị ọnụ ọbụla masịrị fa na ife nchọrọ iji wee si nke m ugbu a bụ azụ azụ ndụ dịka m gwara unu atụwa akụgbue nke ọzọ bụ ji ọ ụtara ji ka eji eri ya ji ka a ga-ejikwa wee mee ka ọ hapụ ịbụ mmiri nke ọzọ bụ azụ azụ ọkpọọ nke a bụ okporoko nke a bụ nnu nke a bụ ogiri ogiri isi ụfọdụ nwere ike tinye ogiri okpe mana ogiri isi ka m ga-eji wee si nke anụnwa bụ ụtazị nke a bụ ịsha nke a bụ ogiri bekee nke a bụ ụzịza mkpụrụ ụzịza mkpụrụ ya nke a bụzi ose ose ọkpọọ ngwa nri ofe nsala ezuele ka anyị jezie gosi unu otu esi emekọta ha ncha niile ọ dị mma oriri anyị ga-ebu ụzọ sinye mmiri mmiri ọkụ anyị ga-eji sanyaba azụ azụ ndụ ka anyị na-eche ka mmiri anyị dị ọkụ otu anyị si chọọ ka anyị bachawazie ji ji a na-asụ asụ na-adịkwa mma ọ bụrụ isie maka ịsụba isie ọgba mkpụrụ anyị ebechasịgo ji ka anyị ya etinye n'ọkụ nke ọzọ bụ na ji a na-asụ asụ a da etinyekwu ya nnu ada etinye nnu were esi mmiri anyị adịgokwanụ mma ọ dịgo mma ugbu a m ga-egbuzi azụ gbuo azụ m werezie saa ya kwasịsịa ngwongwo ya e enwekwana ihe a na-akpọ ihe inu onu inu azụ a ekwekwana ka ọ n'ime ọ gbapuo n'ime onube inu nekwe ya onu inu ine anya nkịta efu na ewepụgome ewepụgome maka ọ n'ime ọchaba akwụkwọ ndụ akwụkwọ ndụ n'ube inu m ga eburuzi mmiri ọkụ ka m na-ebupụ mmiri ọkụ ka m sinyezie ji n'ọkụ chetakwa na agwara m gị na ji a na-asụ asụ ada etinye nnu maka na enwere mbọsị m na nke enyi m nwaanyị o wee si nwa ya na ya bi ya sụtala m obere ji ngwa ngwa nwatakịrị a sụchala ji o butela m ya na ezigbo ofe maghasịrị ahụ ntinye aka ọ dịka ebe a na-achịrị aja njụọ enyi m nwaanyị si ya nwa be gị o tinyelu nnu wee sụ ji a ọsị ajụrọkwa m ya mgbe anyị kpọziri nwaada ajụa ya ọsị o ọ bụ na ada etinye nnu na ji a na-asụ asụ fugo itinye nnu na ji ga-asụ asụ na nọkọta ọnụ ọ na-eme ghalị ghali etinyekwa etinyekwana nnu ebe ị na-esi ji ga-asụ asụ ka anyị saa na azụ ị ga-eji mmiri ọkụ wee na-asa azụ aba atụ akụgbue enyi ife kpatara eji eji mmiri ọkụ asị nke mbụ bụ na ịfụ na ọ na-anọ anọ ọ na-amị amị maka na enwere nwaanyị mụ na ya na-ekwu otu ụbọchị sị gịnị na ọ na-esi ife nwa ife nwa nsị ya ọ na-esi aghọ aghọ ịsakwali ọfụma ọ sị na ya sara ya ugboro ịbụ ugboro ịtọ nsị ya ejikwe mmiri ọkụ saa ọ sị o oh, eji mmiri ọkụ asa nsị ya gịnị ka ijizi saa ọ na ya ji asịsa wee saa ife ọsọkwa anyị ọsọkwa gị wee na asịsa igwe wee saba ọma mpụ ụfọdụ na-ejidi alọm asa mana mmiri ọkụ ka mma ife mmiri ọkụ ji wee ka mma bụ ife a na-amịsịsị amị na-emi oji esi aghọ aghọ mmiri ọkụ ga-ewesịsị ya nke ọzọkwa bụ na mmiri ọkụ ịgbasị ya mmiri ọkụ wee saa ome ojide ya ọma mgbasasị agbasasị n'ofe ịghọtago jidikwa mmiri ọkụ na-asa nke gị atụọ akụgbuo anyị ọ dịgokwanụ mma ugbu a ka anyị nenegodu ji ka anyị ma ji anyị ọ dịgo mma ka anyị sazie azụ na okporoko anyị welu mmiri ọkụ fọlọ na mmiri anyị ji wee saa azụ ndụ ka anyị saa azụ ọkpọọ na okporoko chetakwa nnu ka m hapụtụgodu azụ ọkpọ ọnụnwa na mmiri ọkụ obere anyị sazie azụ ọ dịgo kayan na kwagoro jiya ka o sikwuo obere ka anyị wepụtazi tá, ite anyị ga-eji wee si ya bụ nri ife anyị ga-eme ugbu a bụ itinye okporoko tinye anyị agbanye mmiri osibe. jiri bekee anyị ga cai tá, em é SWOD. Adigama. anyị asịsigo ji anyị na anyị fụ na o buru ibu m ga-ewepụ nke m ga-eji wee lọkọ ofe debezie nke a m ga-eji wee weda ife a ị na-asụ ji sụọ ya sụdee ya asụdee ka ọ hapụ ịgba mkpụrụ ọ gbakwa mkpụrụ ajị ite ka ka anyị na-asụ ka nwunye azụ ka anyị kwuo mmiri chetakwa na etinyego m nnu tinyekwa ogiri bekee e na yabasị spas adụrọkwa n'ofe nsala ejiri ya esi ka ọ na-asụ anyị ga-abịazi sue mkpụrụ ụzịza na ịsha ugbu a gbalizie ya na ogiri ka anyị sue mkpụrụ ụzịza anyị ọzọ ọfụma surie ya ka adịgo mma tinye ịsha sukwe tinye ogiri chanye ogiri kwọrie ya na ịsha ka anyị tinye ose chetakwa na mkpụrụ ụzịza na-afụ ose ka ị ịmara otu isi etinye ose ogiri bekee ị ga-echeta na etinyebugo m ofu wee sie azụ m ka m ịsha na mkpụrụ ụzịza na ogiri anyị kwọrọ ya achọrọ m itinyekwu mmiri ka nnele nnu ga etinyekwu obere nnu ugbu a m ga-etinyezi nri ihe niile ga-aba n'ite cheta na ewepụtara m ya na ji nsụrụ asụ ejiri ede eme ụlị n'ofe ofe olue na omume ka etinyezie odogwu dị n'ofe a ị ga-echeta na ewesịsịrị m ife niile na-achọrọ sọsọ ihe ị ga-afụ ebe a bụzi umejue nke a bụ akwụ ya akwụ ya dị n'ime ebe a na-enye ebe a echetara m mgbe m na ụdị ọfụ E nwere nwaanyị enyi nne di m na-ere azụ azụ ọkpọ oge m nụrụ dị ọfụ ọbịa ọhọchapụtasịa maka na ọ nụrụ na m si na akwa azụ na-amasị m ọbịa ọhọchapụtasịa akwa azụ akwa azụ ọkpọ debelụ m ọbịa afịa maka be anyị dị nso n'afịa mbọsị ọbụla ọ bịara afịa ọ ya wetalụ m si m ka m na-ata ka m wee na-amụrụ ha ụmụ <laughs> akwa azụ ọ dị ebe a ọ na-amasị m ụfọdụ na-ewepụ akwụ ya o mana ọ na-amasị m ana m esikọta ya na ya oge ngụlị ya na-ata ka anyị na-eche ka ọ sụgharịa ka anyị bezie ntazi asọgokwa m ntazi asa mana ụtazi na-enu inu obere ka ị chọọ mana ị chọzikwa ya hinne ọ na-aga oge ụfọdụ ana m achọ ka o buo ibu n'ofe nsala m ibechaa ya ịmatụ ya obere aka ka ịnụpụta obere owunyezie otu isi chọọ ụfọdụ na-ejikwali akwụkwọ ụzịza wee sie mana ụtazị ka m chọọ como ụmụ obere inu a ọ na-ada enube na-amasị m dịsie ya ṅụọ mmiri ọnụ ga na-atọrịrịrị ka ezugo ka anyị chee ka oge pagar a cena. ka anyị na-enego faz? ofe ọ na-afa azụ ife a o akpụ ya ka anyị tinyezie ụtazị ife ikpeazụ dịka m si gwa anyị ọ bụrụ na ị chọọ ka o buo ibu maka oge ụfọdụ ana m achọkwa ka o buo ibu oge ụfọdụ nsikwa otu a m ka o buo ibu mbịa mbe nne mbe ụtazi nne bejuo ya aka m maa ya aka ka inu pụtụ maka na ụtazi na ka inu ya pụtụ tinyezie anụ ụtazi fe dị ka otu nkeji maọbụ nkeji abụọ ofe ego eghego ka nene ị na-akpagharị ya iwelu nwayọọ maka na o nwere ife n'ebe ahụ na-akpagharị iwelu nwayọ ọ hapụ ịgbalị. dịka nsi gwa anyị na iwelu mmiri ọkụ wee saa ya okwelu nọdụ ịfụ kịta na ọnọdụ ụmụ ife mịrịmịrị ahụ juru ya apụsịa nke a bụ gwai <laughs> nke a bụ gwai maka na asị na ngwugwu a ga-atọ atọ ọbara uru ijike biya jike chere omesịa ka ngosi na otu esi eme agbanyụwa m ọkụ ka nkụpụtezi ofe m ka ifu iri tipụta mmụọ nwa ofe nsala ezie mmọnwụ ma dịka nsi si gwa unu ọ dị emekwa lọkọlọkọ ọ dị alọkpụ m ofe nsala ine anyị osi otu o si ada n'ọnụ nsala otu a ka o si asala <laughs> asị m unu na igbo nwelu nni igbo nwelu nni chineke ji nni wee gọzi gọzi ndị igbo ndị be anyị etipụtakwa m mmọnwụ nke ofe nsala ofe nsala agwala m unu na ife eji edu na ya mmụọ bụ ụtara ji asụgokwanụ m ya debe aga m egosi unu esi eme ya na ya ofe eji m azụ atụ akụgbue wee mekọta ya na ya ebe a ọgwụkwanụ ka ọ ha m n'aka n'ụbọchị taa ofe nsala ọ bụrụ na nke m siri taa dị gị mma ọ ga-amasị m ka ị nọnyekwara m n'oge a n'izu ọzọ ma zitekwara anyị ozi n'ihi na anyị chọrọ ịnụ ụsa gị n'akara Facebook anyị nke bụ www.facebook.com/usekwu igbo ka m bụkwa onye nke gị nwanne unu nwanyị Ifeọma Esione ka

Seven,